n'ugbo m ike kwelu mmadụ isiri na ala igbo be anyị jebe obodo oyibo ka o jerie ji ike kwelu mmadụ isiri na ala igbo be anyị jebe iri ji n'obodo oyibo ka ndị ọnụ ike kwelu mmadụ ajụjụ onye ụlọ ya na-agba ọkụ ọ na-achụ oke ka mmalụ ike kwelu mmadụ isiri na ala igbo be anyị jebe iri ji n'obodo oyibo ịmakwa n'enugwu ejidere nwaanyị dị ime na n'enugwu gbue ejidere fada na n'enugwu gbue na-akọ ugbo na anị enugwu ndị Fulani bara ubi jiri ibe niile ebe akọrọ n'ubi tarichaa ike kpere mmadụ ijebe obodo ndị ọcha ka o jee rie ji ike kpere mmadụ ijere obodo ndị ọcha ụtarị zuru ya ahụ mana a na amara ụmụ Igbo be anyị niile ndị n'obodo oyibo ha gburu mgbe ajara kụba ha were mgbe ajara pịaba onye ọ bụ na-abụ onye isi ọchịchị nọ na be anyị ma ọ maghị ọrụ dị iri n'ala Igbo be anyị ọbịa obodo oyibo were ụnụ mgbe ajara pịaba mgbe ọ jara daba n'ike kedu ibe jiri kwuo ya anyị nwere gọọmenti skuulu na be anyị anyị nwere gọọmenti skuulu na be anyị zingi ya mechara kesi mana ba kpọrọ ụmụ ụba kpoje ya obodo oyibo kwa ha bụ na ibu kaba na-eje obodo oyibo n'ike n'ike paruo obodo oyibo ha jere graduation ha gara nke ụmụ ụba n'elu ụlọ ọgwụ juru na be anyị mana ọ na-awụ isi waba ha ejebe obodo oyibo mana ụlọ ọgwụ dị na be anyị mkpụrụ ọgwụ adịghị ya achọrọ ka ejide igbo gbue onye igbo mụfuru jebe obodo oyibo ọ bụrụ onye tọ n'ọchịchị tikparụ mgbe aja alakụba odeji njem ebelebe dike iri ebe iri igbo na-eme ebelebe egbue ebelebe egbue ebelebe egbue oke nwa na ọka dị na anụ ọnụ m ịma na nwere ibe mere na chaina abalị one gara aga alụ mere eme onye igbo be anyị ka ndị china na-achụ were were tọọchị eji agba n'ubi bi n'ọbịa gba onye igbo ọda nwa ndị igbo ekwughị ya ha onye kwuru okwu ifeanyị ụba chifu batiriki ifeanyị ụba si na talet ifeanyị ụba owerisi abuja were gba flaịt wee jebe na si legos nke ndị chaina o jelu na yanụ bụrụ ọgụ jee ibe o jiri bụrụ ọgụ jee kedu ibe mere unu jiri gbagbu nwanne anyị nne ka ifeanyị ụba ji wee bụrụ ọgụ were jee na ba ji ekwe ibe onye igbo mere wee ba ji jiri onye igbo gbue ike kwena mmadụ ijebe iri ji ndị alụrụ ọda jere iri ji ha emerụba anyị ncha ha emerụba anyị alụ emerụba anyị ebe n'ebe nya ka m ji ekwu nke ọnwụ na m vụrụ ije jebe obodo oyibo orue tiwere mgbajara kụba nke ọnwụ na m vụrụ ije jebe obodo oyibo tizuo ụtarị kụbaba n'ike n'ike onye bịa ka o jena rutiritimenti tiwere ụtarị kụba onye bịa ka ọ jee grajueshọn n'ime ebe tiwere ụtarị maka anyị nwe gọọmenti ukuru na be anyị mana ụmụ ụmụwa n'obodo oyibo onwe gị nke a na-arụ arụ ibe niile ba mere eme ya na akwa aba n'iti kwekwarụ ise